ụmụaka ndewo nụ ọ ka bụkwa onye nkụzi unu maazị ọchanigbo abịagokwa m ọzọ tata iwetakwara unu isiokwu ọzọkwa na mmụta nke gbasara okwe na mkpịsị maọbụka ụfọdụ ndị si akpọ ya mgbakọ na mwepụ maọbụkwa ka ụfọdụ ndị si akpọ ya matematiks n'onu nwa bekee ụnụ mana n'izuụka gara aga anyị mere site n'otu ruo n'ọgụ taa anyị ga-amalitekwa site n'ọgụ ruo na ọgụ abụọ na iri maọbụ iri abụọ ruo na iri ise na-atụfughị oge ka anyị nke mbụ si na anyị site na ọgụ abụọ na ise ma ọ bụ iri anọ na ise wepụ ise gịnị ga-afọ nke abụọ si anyị site na ọgụ na iri na asatọ ma ọ bụkwanụ iri atọ na asatọ wepụ abụọ onye ga-afọ nke ikpeazụ asị na anyị si na ọgụ abụọ na iri wepụ ọgụ na ise maọbụ na anyị site na iri ise wepụ iri abụọ na ise anyị ga-aga n'iru ka anyị mee na ya ọgụ abụọ na ise anyị ga-ebu ụzọ gịnị gụpụta ya ọ bụrụ na unu na-anya unu ga-ahụ na anyị agụpụtago ọgụ abụọ na ise maọbụ iri anọ na ise hmm? otu abụọ atọ anọ ise isii asaa asatọ itoolu iri itinyekwa iri ọzọ ọ bụrụ ọgụ itinye iri ọzọ ọ bụrụ ọgụ na iri itinyekwa iri ọzọ ọ bụrụ ọgụ abụọ itinyezi ise ọ bụrụ ọgụ abụọ na ise ugbu a anyị ga-ewepụ ise anyị ga-esi n'ọgụ abụọ na ise wepụ ise mara ole ọ ga-afọ kedu ihe anyị ga-eme anyị ga-agụpụta ise otu, abụọ, atọ, anọ, ise. Anyị agụpụgo ise. Anyị ewepụgo ise ebe a. Ihe a ga-emesi bụ na anyị ga-aga n'iru gụọ nke a ka anyị mara ole fọrọnụ. Ole ọbụla ọ fọrọ bụ ya bụ gịnị azịza anyị ka anyị gaa n'iru na asaa ọgụ na iri na asatọ ọgụ na iri na itoolu ọgụ abụọ azịza anyị bụ gịnị ọgụ abụọ ihe nke a pụtara bụ na ọ bụ na ya esi na ọgụ abụọ na ise ukwu ise ihe ga-afọ bụ gịnị ọgụ abụọ ka anyị gaa n'iru mee nke abụọ na-esote ya nke abụọ si na anyị si na ọgụ na iri na asatọ wụpụ abụọ ka anyị gaa n'iru gụpụta ọgụ na iri na asatọ anyị agụpụtago ọgụ na iri na asatọ a sị na anyị si na ya abụọ mara ole ga-afọ nụ ka anyị gaa n'iru otu abụọ anyị ewepụtago abụọ kedu ihe anyị ga-eme anyị akachie ya ugbu a anyị akachiela ya anyị ga-aga n'iru gwọọ ndị a ka anyị mara ole fọrọnụ ọ bụrụ na iri na asatọ ewepụrụ abụọ ga-enye anyị gịnị ọ bụ na iri na ise ọ bụ na iri na isii ihe ọ ga-enye anyị bụ gịnị ọgụ na iri na isii bụ azịza ya hmm? otu a ka esi eme ya ọ bụ na ya sị ka anyị mee nke a buru ibu ọ sị anyị na anyị si na ọgụ abụọ na iri wepụta ọgụ na ise ka anyị gaa mee ya unu ga-ahụ na anyị agụpụtago ọgụ abụọ na iri maọbụ iri ise a sị na anyị si na ewepụ ọgụ na ise maọbụ iri abụọ na ise anyị ga-aga n'iru wepụ ọgụ na ise na amara ole ga-afọ ka anyị gaa n'iru otu abụọ atọ anọ ise, isii, asaa, asatọ, itoolu, iri, iri na otu, iri na abụọ, iri na atọ, iri na anọ, iri na ise, iri na ise iri na asaa, na asatọ, iri na itoolu, ọgụ, ọgụ na otu, ọgụ na abụọ, ọgụ na atọ, ọgụ na anọ, ọgụ na ise. Anyị ewepụgo ọgụ na ise, ka ihe anyị ga-eme. ya. Ugbu a anyị ga-aga n'iru ịgụ ndị nke a ka anyị mara ole ha fọrọ ole ọbụla ọ fọrọ bụ gịnị azịza anyị ka anyị gaa n'iru otu abụọ atọ anọ ise isii asaa asatọ itoolu iri iri na otu iri na abụọ iri na atọ iri na anọ iri na ise iri na isii iri na asaa iri na asatọ iri na itoolu ọgụ ọgụ na otu ọgụ na abụọ ọgụ na atọ ọgụ na anọ ọgụ na ise ihe ọ pụtara bụ na ọ bụ na ya esi na ọgụ abụọ na iri wepụ ọgụ na ise ihe ga-afọ bụ gịnị ọgụ na ise maka na ọhịa anyị gụtara ụmụaka ọ bụ otu a ka esi eme mwepụ cheta na ị ga-ebu ụzọ gụpụta niile asị gị gụpụta isi na ya gụpụ ole asị gị wepụ ịgụpụ ya ịkachie ha gụgharịa ndị nke fọrọ afọ ọnụ ihe ọ bụla o nyere gị ọ ya bụ azịza gị otu a ka esi eme mwepụ tupu anyị apịachie cheta na ebe isi na-ekiri anyị bụ na mmụta dị ụtọ tv nke na-abịara gị na YouTube at Maazị Twitter Instagram na Facebook na TikTok at Maazị Agụ na-esonyere na anyị ka m gaa n'iru nye ụnụ ihe omume ọ bụ nke a bụ ihe omume m chọrọ ka unu mere m cheta na ebe ị ga-ezitere m ya bụ na ziem at ụtọ dọt kọm ruo mgbe ọzọ m ga-abịakwa ịkụzikwara na ihe ọhụrụ ọzọ aka bụkwa onye nkụzi unu maazị Ọchaniigbo na-asị unu emesịa